igbo bụ igbo igbo ọma igbo mọrọmọ kere m nwoke kere nwaanyị na-eme ama ya gọziri ya ise akwamanụ ụnụ nwoke igbo kọcha nwere ụmụ nwaanyị ịze nwaanyị zabarị million euro. Na mo ndị mere ọ ga-akalewa. Ihe a ya nwere 7 car 8 car. a Ndị bara ọgaranya eriwo this morning. million Ndị Igbo bụ Igbo na akwụkwọ na omenala Igbo ya adị. Omenala Igbo ya adị. Anyị bụ Igbo, anyị Igbo. mana mụ na na-eme nke dị mma nke kwesịrị ekwesị nke dị suppose na ama na-eme mụnụ asị Igbo bụ Igbo akwụta aka ọnụ kene nwara ya nwoke ịtọwa asaba arụmịrị iro nkụzi ọ na-akụzikwara anyị bụ n'Igbo ndị ya ghọtakwa ndị ya stand otu aka anyị mana ihe testimony anyị ihe testimony nke a bụrụ okwu otigbo Igbo anyị ga-enwe anyị nwoke ntị n'onu ya iro anyị eziokwu dị mkpa ekele m ọ dị biko nkwunyere vidiyo a biko onye echekwa vidiyo na-ekesa ozu ogenegeruo ime otu ahụ ịzara asa na nyere isi ọsị ya bụrụ alụ ruo mbọsị omenala ahụ ndị nna nna anyị bụ ụlọ aja gị elota gị jụ esi n'ikpo bụ ahịhịa bunye nya bụ nwa ogbenye elu egwu m si na ihe ibe anụnwa ibe ọma anụnwa ndị mmadụ na-anwụlele na ọ ya emekwanele gị nke ọ na-abụ a na-egwu ya ọbada na-asị na moto abụrụ ibe mmadụ kwesịrị iji na-epost ọ gwa na ọkụkọ nwa ogbenye bụ maka obi ya na ọ nwere onye asị ya weta aka ka ọ gbala ọ na ka irudo atọ na ya mụ onye ọbụla na abụbụrụ ọgaranya wee mekata wee bụrụ ọ na-egi ego onye a na-amara na oyi echi ọzọ ewee mechie wee chie anya ọzọ ọgbagide apali ọgbacha ọgba ama n'onu ka amalụ na ochegbu onye bụ ọzọ ee na ọ na-ezuzu ezuzu mana ọ na-eme pọmpọs nọ na ọ na-enwe anwụlị na ọ mabụrụ na ụdị ebe a ga-emeli ya ma onye kene na nke emelie kene chukwu na nke emelie chukwu wee nwee ike melie ọzọ maka na ịdacha mmadụ 100 naira wee gbusi ibele na anọ na-ekene gị daalụ daalụ ijide egwu oche ịtọpụ ya tọpụ ịtọpụ kwuo ma onye i nyere otu ya ka nalụ gị gaba ije na-asị gị obere ego a ka i nyere ya ijide egwu ọbụbụ na ị chọrọ inye testị na ịma ntọpụzi ya ọzọ so maka ndị na-asị na moto ọ bụ obele moto a anyị ma na ị na-anya nke nnukwu rabụ nwa ogbenye egotalụ nke nke ọbala ọ na-amara na oyi egota n'ụwa ya rabịa ka ọ nwụlie ọnwụ ee eh? rabịa ka ọ nwụlie ọnwụ imele nkịta ndị na-ezuzukwu ihe na-egwu eriri atị na-ewe moto ma ewe baisikụl n'ọzọ ọzọ ka ọ bụ na ọ na-ekwu okwu na soshal midia ee eh, nna kedụ afa gị uchechukwu uchechukwu ọdabue ka mbọsị alụrụ gị ọrụ 9th of February n'ime this month nne m eze nwaanyị sọbalị sọbalị ọkenga ibe dị na ya bụ na ọ bụrụ mbọsị ụkwadalụ ka ọ na-ele mana onye ọbụla chụla aja o wee gaba ozugbo ozugbo Emmanuel blessing dịli ya na akala aka ya kama na o nwere gbochilie gbochili ya ọ bịaza chụzi obele aja ebe a bụ egboghepụ ya maka na otu okwu bụla na alụrụ ọrụ na 9th of February ndị a lụrụ 7 months ago ma 6 months ago ya na-asị nke anyị adịzi iche nke ga-adịrị iche ịma na ọ na-abụ nna agwa mmadụ na ihe na-atọ ụtọ nna agwa ya ọ na-atọ ka onye ọbụla ga-enwe ndidi ọzọkwa bụ spiritual acceptance ọ bụ na mmụọ ijelubi ya nabata gị ịma na imere ya n'obere ibe ọ bụgorola aja o nwere something na-agwa ndị mmadụ ọ bụrụ dibịa ga-eme gị ọganyala ibe ga-eme gị ọganyala bụ your spiritual being ọ bụ na ọ nwee connection with the spiritual being of that native doctor ọ bụgodo aja ka native doctor akpụta ekponye gị n'aka ị na-afị ọ na-aga lelelele o nwere dibịa bụ the best n'ọlụ ọlụọla onye ọgali ọlụọla onye ọgali ọlụọla o nwere ndị ọlụlụ ọ na-agara ọlụ dịka m egosi gị ndị gote moto onye nke bụ na febụwarị 9 ka a lụrụ ya ọ ndị na moto eh, mana of ndị anyị na Adịọkene ọ bụrụ egwu onye pantị efuru ọ bụrụ ibe niile na lụrụ ka ọ dịle mma mma gwa gị nke bụ eziokwu mana at least 70 percent ọ dịgoro ụba mma ọ nwere ibe mee na ọ dịbarala ụfọdụ mma ibe mee na ọ dịbarala ụfọdụ mma bụ na ọ nwere ndị bụ na oge wee elube mana omenala abụrụ ibe a na-eme by force n'ụkwa oge ọda mana obibe mma gwa gị bụ na nkata welu ndidi na-atọ ọkpụkpụ gbara agba onye ndidi na-eli azụ mkpo ọ bụrụ etinye mkpo na mmiri ozugbo ozugbo ọkụta azụ ọ gwa ndị na-ewele ọkụ itinye ozugbo ozugbo azụ ebunye ya ọkụta mana onye ọbụla chere oge nke chi ya emere nkete achọrọ m ka m jiri ọpọchuniti a emere nkete na-ekwu akịta ee eh, mmiri ama m ife na-eme bizinesị ma ị na-ejebe dibịa dị iche iche ma ife na-eme bizinesị gị o nwere okwu ofu okenye gwara mụ my spiritual father ọ sị m na ụtalị apịala ọra mgbe nna kọmplen na dibịa mara aga aga asị m na ụtalị apịala ọrụ adịrọ mma ka ofu onye na-ebeli ya akwa ime anya efo situation na naijiria kịta onye ọbụla na-egbosi na ya gwọrọ ọgwụ ego ọbụla ọgwụ ego ya na ọbata ego emisita oje miste kịta ịma na omiste old currency old currency ka ọgwụ ego gị ya nye gị na <laughs> onye old currency chọzie ebe ihe echenji maka afọ ozi ịma na ọtacha na gị n'aka ma na ọgwụ ego gị gba ọka nta <laughs> mana ọ bụrụ ebe anyị bịara onye ọbụla ga ewe ndidi ị na-anya nkịta ndị mmadụ afọrọ ebe ha wetara ego tọk mmadụ bụ ije gote abịa maka ndị na-azụ ọbịa sị na abịa bụ ada aga aga wee ndidi anyị mana idozisigo mmụọ idozisigo mmụọ ọka na ọlụ dịrị mmụọ ọlụ gị ya ọ ga-edebere gị lọkụ gị mgbe ọ bụla ego ya efulo ebe afọ kwesịrị elu gị aka ya elu gị aka mana nya dị na gị ọsịsọ na onye ọ dị ọsịsọ na ana ọsịsọ ee iji na akwa onye ọbụla na ebe na naijiria ma ọ gaala ma ọ gbenye na ebe nya bụ akwa na esite na nke gị na chijife mee gị alụ maọbụ na alụsị idoziri na omee gị alụ n'ike adịrị maọbụ na ọlụ alụrụ gị na ọ nwere ihe ọ bụ adị m agwa gị nke bịawa be m o gakwa ntị adị m epost ọ vidio ka ị wee bịa be m ibe m ji post ya bụ na mbọsị anyị bidoro oyi ọlọ n'ụwa ụfọdụ ndị pastọ si anyị na nya bụ desert anyị na-eje nothing will come out of desert ebe eh, a gwara anyị na ike adịrọ n'omenala ya ka m ji wee na-egosi be prove na ike dị n'omenala na nwatakịrị nlụ ụlọ ọrụ na 9th of February sensị ọ na-agagharị ọ lụtara ego ego ada abata ife ọ na-eme ada aga mana alụgharị ọlụ 9th of February owee wike bụzi ọkwa nke a first ka anyị na-ego owee wike wee jee gozigo nke anya wee go Benz na moto anya ukwu ụdị ịra na mụ ka na-agọlụ gị ọbụ okwe na nke ahụ abụ the smallest car ya dị na your onye kwe chi ya okwe ụdị anụnwa ịchọ ịtapụ kọrentị ị na-atapụ ụdị a na ọ bụrụ ndị gwara ọgwụ ego nke a bụrụ ọgwụ ego onye a gwara oke ite wee kpata ego a nya ka m na-agụ na ọ bụrụ ọsụsọ ndị gwara ọgwụ elube elube ndị nwa nchụrụ aja akagokwa ndị gwara ọgwụ wee kpata ego adịnokwu ka mmadụ ndị chụrụ aja akago ndị gwara ọgwụ kpata ego Eh, si dupụtagoro ndị gbara ọgwụ ka anyị mara onebe a were nakwa ndị chụrụ àjà nke a bụ seventh this year anyị tupu disemba anyị amara ọnaghị agụta maka na dibịa na-alụrụ gị ọlụ si ya dupụta ndị ọ lụrụ ka anyị gụba si ya ka anyị mezie ibe a chalenji ntụrụ ndị dibịa ba dupụta ka anyị gụba n'ọnụ obere ọ ga-agụba emesịa elekshọn nkịta anyị agụba ụlọ anyị kpọpere akpọpe gụba họtel ma fuel steshọn ba gụbakwuo nkeba ka anyị nene ọ bụrụ odogwu abụrụ okwu ọnụ ọ na-abụ nlụchalụ mmadụ ọrụ mfụgwụ ya n'ezi mụ na ya ekwe n'aka maka mmadụ achaji awa milion ee nchaji aga obele nchaji aga nnukwu ego wee lụcha gị ọlọbụ na ọ gara aga ịfụ m n'ezi iwe ike iche m waka ọ bụ na m achaji aga obere ego lụọ ọrụ gị ọlọbụ na ọ gara aga mmanya nwe gị beliv na 7 days na ọlụ m ya aga ọ bụ 21 days na ọlụ m ya aga ee ịfụ m n'ezi ikwe m n'aka kama ya sị gị wekwe ndidi wekwe ndidi gbanara gị na ihe ewe ndidi ada echeghị ka igwe nke nọ ndidi a ka ihe wa bụ na iwere ndidi chi ga-agbanara gị egwu m na aha emelụ gị ka ọ meele ọnya afa gị ọzọ nne ọzọ nwaanyị zọba ọ bụ uchechukwu nwa gị nye abalịba gị o butere moto o gotalụ wasị na ọ ga-eweli ya anya ugwu weli ya wee gosi ụwa na ọ nwelele ya n'alụ uchechukwu sọbala na alụ ọrụ ka ọ da alụ egwu m na abụ ikwetara na ọ na-alụ na ha alụkwulu gị ọzọ dịka nsị wee gị na nke ya bụ the smallest car ya dị na your garage abata emesi ya before one year coming moto emebe gị ifele ịnya maka na ebubutere na asị moto anyị ji wee ịnya moto na nya first car gị ebe ọ bụ na ọ bụ first car gị jeep moto na smallest car ya dị na ya garage bụ na ịmala ego ya ma moto niile ị ga-ego ya aka nke agala ọnụ maka na ego ya na-adị ee igogo moto fest ọzọ bụ ịlụ ụlọ ịlụsị ụlọ mbịa kpọọ ya elego ụlọ gị onye sị na ọ ma mme n'ihu ya omenazụ ya ibidogo kwalụba ụlọ ebidogoloa efugi ya ee before Easter Ok, ka tinyezie onye six months coming bịa bịa kpọọ ya elego ya ibe njikwa gị six months bụ na nwata na-amị ili elu ekwe na akị aka jisie ego na asọbalị wetara ego a ya e eweta gị lụtọkwa ụlọ ahụ onye sị na ọma mmenye uru omena azụ ya a na moto a na agwa njin moto sị gị na uche chukwu uwe gị na-agwa gị na ya agbara na mmiri ma gaghị egburu mmadụ ma ndị ọrịa ya ezuru gị ma kidnappers agha agbara gị anya ewu e na gị bụ moto agha agbara ọkụ na ibe gị na-agba ọkụ ma gị bụ moto bụ ewele e ka ị ya na-ebutere chukwu. ma ọ ya sị na agụrụsiele moto ego wee karịa anya nke bụ mbido ọganihu uchechukwu egwu na anya moto karịrị gị ị ga na-ebute na egwu lọ bifo one year uchechukwu adachi gị mmadụ gote ọzọ n'ezo m kwuru debe onye sị na ọma me n'ihu omenazụ ya anya emecha were gị na-ebutela uchechukwu gas foto eju na-agbata gị gas dị ebe a mgbasị mma akpọ ya ụlọ gị moto ọzọ apakịrị n'ezo m kwuru n'ebe a otu ọka ga ngọ n'isi ụmụ sọbalị niile eji moto a wee ma pọnt ọf kọntaktị n'isi ụmụaka niile nna alụlụ ọlụ ndị nọ n'ụlọ ndị nọ n'ezi ebe ọ bụla ị nọ na ana m agọlụ gị ọbọ kwesị na ihe anyakwa moto ka lele nka ego oyibo ya abịalụ gị ma igwu mmiri nkịtị ebe a na ebe a na asụ na a na-achụ aja ọra ka a na-agbapụtara na-ewere ife ana m agwa chi gị sie ka ọ tapụlụ diskọrensị ka ọ mụta otu chi ndị ọzọ si eme ka ọ jee megwuelu gị nke gị ọ ga-adịrị gị na mma ọ ga-adịrị gị na mma ọ ga-adịrị gị na mma moto ama pelu brik moto ama mgbu mmadụ amanụ aja akụkọ n'isi moto a onye sị na ọma mmemme n'ihu ọ na-azụ ya egwu na moto anụ nwara onye mere nwanne onye mere osisi ibute ego alụtọpụ ụlọ eh? otu azụ egwu ego esila ọ adịla anyị mma mgbọrị ụzọ ọ adụ bụ n'isi ụmụaka niile m na-alụlọ ọrụ nneọma ụzọ nwaanyị azọbala igba ọ bụ uchechukwu ka m na-agodolu moto a wee wenata tangode Uchechukwu moto a Uchechukwu ebido kpatara nke bụ ego nnekwu ego nnekwu ego ya abatawala ya milion dollars milion euro milion pounds milion kuwait ego mba ụwa niile